ọgwụ nwere ike ịkọs gasị gynecomastia nke mbụ bụ anti-androgens anti-androgens bụ ọgwụ onwe eji etriti prostate cancer and other conditions example of ụmụ ọgwụ onwe eji etriti prostate cancer bụ flutamid, finasteride ịghọtara and then spinolactone ọgwụ ndị nụnwa bụ ọgwụ eji etiriti gasị onye na-asọfa from prostret cancer so ọ bụ na a na-agbazi onye ahụ ọgwụ ka a malụ ma prostate cancer nụnwa aya na-amịkpọsị na-amịkpọsị efu onye ahụ bidozie zabazie aza na-ebu ibu ọbịabịa shiobezie na-ara onye ahụ arụ onye ahụ enwee ike mee gịnị bụbekwuo ibu ka ọsụbazie gịnị gynecomastia nke ọzọ bụ ọgwụ nwekwaziri ike ịkọs gynecomastia bụ anabolic steroids and then androgens nke na-enyere anyị aka itiriti delayed puberty anyị maara amalụ ma nwoke ma nwaanyị enwe ndị na-enwe delayed puberty ndị nwere ike ọ bụrụ na ịfụ nwaanyị na-abụ nọ the same age of 10 11 12 ịfụ na nwaanyị nke a eruo na 10 11 12 nwaanyị bi erukwazie na 10 11 12 years mana nwaanyị a e, ebugo ụzọ kpuo ara nwaanyị nke bi ya kpụbara ara so ịfụ na a na-enwebe delayed in puberty so sometimes again ịfụkwa nwoke nwoke nọ age of 11 12 nwoke nke ọzọ anọkwa age of 11 12 nwoke a e, ebugo ụzọ wee gbaa ji amụ mana onye nke ọzọ agbabara ajị n'amụ ya ya bụkwa another thing so enwezie dis delayed in puberty ịfụ na ụfọdụ oge na ndị mmadụ nweziri ike ṅụba ọgwụ dị iche iche dịka this anabolic steroids ha ṅụbazie ya ka onye ahụ wee nwee ike so n'ibie n'inwe signs of puberty nke ọzọ nwekwaziri ike bụ aṅụọ ya bụ ọgwụ ka onye ahụ wee nwee ike nwee ezigbo ọkpụ siri ike oke ihe ọzọ bụkwazi ọgwụ a na-aṅụ ma ọ bụ na mmadụ enwe s dịka ọgwụ onunwa a na-akpọ evafirens evafirens enunwa bụ ọgwụ a na-aṅụ maka s ma ọ bụkwa ndị se sostiva ya ọgwụ onunwa na-asostain ndị mmadụ ma ọ bụ na ha enwe hiv a na-agba ha ya bụ ọgwụ every agba ya dị sostiva sostiva ahụ enyere ya aka ọka na ume na-enweta ike dịka mmadụ ọ anwụ ọsịsọ ọgwụ ọzọ bụkwazi ọgwụ na-akọntenu amfetamins amfetamins nụnwa ị afụsị ya mana diclofenac and other medicines anyị maara amalụ ọgwụ ọbụla a na-aṅụ maka bones dịka dise diclofenac anyị ma na ọgwụ a na-aṅụ maka bones ibuprofen a niile bụ ọgwụ bons ka ọ bụ ọgwụ ọbụla bụ ọgwụ bons a na-aṅụ maka ahụ mgbu maọbụ nke a na-eme onye a ma nke a na-eme onye ahụ na-akọntribute kwe tu nwoke ịsọfa e from this gynec or marshal ihe ọzọ bụkwazi ọgwụ a na-aṅụ maka anti anxiety dịka diazepam diazepam bụ ọgwụ a na-aṅụ dịka anti anxiety ka ṅụọ ọgwụ nụa ka nchefunata ụfọdụ ife ka ṅụọ ọgwụ nụa ka nyere ị na-enwezi anxiety nke ọzọ abụrụ tricyclic tricyclic dịka antidepressant bụkwa ọgwụ ya bụ ị na-aṅụ ya oge ọbụla obido na-enye nwoke ịkpụ ara ha niile adịsịghị mma n'ahụ mmadụ ọ bụ ya bụ ụfọdụ oge ụfọdụ ọgwụ onunwa abụghị anya na-aṅụ kwada akwada maka na onwekwezi side effects ọgwụ ndị ọzọ nwekwa ike inyekwe nwoke gynecomastia bụ some of the antibiotics antibiotics ọ na-eme nwoke onwe gynecomastia ulcer medication especially ndị anyị na-eje over the counter isi nwaanyị na-ere ọgwụ na eh, chemist biko nye m ọgwụ ọlsa onye ga ya bụ ọgwụ ọlsa dịka dis eh, simetidin onye gị simetidin azụ ọgwụ ọlsa ọ na-enyekwa aka na contribute kwetu gine another health condition na-ebutekwe dis gine bụ chemotherapy chemotherapy bụ ụfọdụ ọgwụ ij3 gasị kansa ụfọdụ ọgwụ ij kansa ọ na-abụ aṅụọ ya bụ ọgwụ ma ọkwa nke a ya agba agba maka itriti kansa ome onye ahụ obubu ibu ọbụna ọ nwoke efi obido kpọba ara maka na ụfọdụ oge na ụfọdụ ọgwụ onunwa eji etriti kansa fa na-ebusi ma fats so fats ahụ jezie ọ na abanye gasị n'ala ụmụ nwoke ome onye ahụ ọkpụba ara ihe ọzọ bụkwazi ọgwụ ndị anyị ga-etriti gasị heart problem dịka digoxin Digoxin bụ ọgwụ anyị ji etriti heart problem ya bụ Digoxin na-emekwe ka nwoke na-enwekwe gịnị gynecomastia nke ọzọ bụ ụmụ ihe calcium ọ bụrụ na mmadụ na-ala akị calcium o wee jee ṅụọ ọgwụ ya nye ọkpụkpụ ya ike mebi ọkpụ ya ahụ esichazi ike like ụfọdụ ndị enunwa na-asọfa gasị from sickle all these ndị enunwa bụ gasị sickle sickle cell ndị na-asọfa from sickle cell ndị na-ata afụ n'ụwa n'ọya anụnwa bụ sickle cell oge ụfọdụ ọkpụ ha ahụ esi ike a na-agbagasị ha ọgwụ ụfọdụ ọgwụ onụwa na-agba ha calcium na-adị na ya agbazie onye ahụ ọgwụ onụnwa ka o wee nyerie ọkpụ ya aka isi ike efukwazie ojekwe na-aka ọsụkwazi gịnị gina kọmashal nke ọzọ bụ ọgwụ ya bụ ịṅụọ esi na ọka emti afọ ka i wee jee rie oriri ya mmadụ ụfọdụ ọgwụ nụnwa eji asachasị afọ like metoclopramid metoclopramid nụnwa bụ ọgwụ eji asacha afọ ka afọ ghere oghe na-ebutekwazi gịnị gynecomastia enwegasị ụfọdụ ihe ya bụ ịṅụọ ya o butekwara gị gynecomastia ụfọdụ n'ime ha bụ nke mbụ ịṅụ mmanya alcohol na-ebute gynecomastia nke ọzọ anabolic steroids anabolic steroids bụ ọgwụ onunwa anyị ji ebi edogasị amozus den ọgwụ ụmụazị ma ọgwụkwa ndị okenye na-agba ọsọ ma ụmụ nwaanyị na-agba ọsọ na-aṅụ ka ha wee dị fit ka ha wee na-agba ọsọ ọfụma ndị na-emegasị atletiks ọfụma ọfụma enwe ọgwụ ụfọdụ n'ime fa na-aṅụ ka fa dị fit ka ike ghara ị na-agwụfa ụfọdụ ọgwụ afọ bụgasị antibiotics na-ebutekwara ụmụ nwoke gịnị gynecomastia ụfọdụ ọgwụ ndị ọzọ bụkwazi ọgwụ dịka amfetamins amfetamins na-adịkwa n'ime diclofenac na-adịkwa na ibuprofen ọ dịsị ha mma ị na-aṅụ ya oge niile ka anyị wee gbanahụ gịnị kọmashal ọzọ bụkwazi marijuana marijuana ị na-ese ise isepụ ise isepụ ọ na-ebutekwe kọmashal nke ọzọ heroin heroin na-ebutekwe kọmashal nke ọzọ bụkwa metadone or metadose mkpụrụ mmiri mkpụrụ mmiri na-ebutekwa gynecomastia ị na-aṅụ mkpụrụ mmiri na-esepụ mkpụrụ mmiri marụkwa ama na ọ na-ebutekwa gịnị gynecomastia ebụrụzia nwoke kpụwazie ara mberede na efifi ọcha ọ jọkwara njọ enwegasị ụfọdụ health conditions nwere ike ibunyekwa mmadụ gynecomastia kedu health condition dị fe a nke mbụ bụ gịnị hypogonadism bụ health condition na-elowa the level of testosterone na nwoke hypogonadism ọ na-elowa the level of testosterone na nwoke ọ bụ ya health condition nwee ike ibutekwa dis gynecomastia nke ọzọ bụ health condition nwee ike ibutekwa gynecomastia bụ aging aging ọ bụ na hormones a na eche eji maka na eji agbadabago ya bụ homon na-eche ji maka na eji agbada agụ ịfụ na ọ nwere ụfọdụ ọgwụ ụmụ nwoke ya na-aṅụzi oge eji ha gbadabalụ e, ọgwụ ahụ a na-aṅụ nwere ike na-emezi nwoke ọ na-enwe overweight overweight and nwoke ọ na nwere overweight na-asọfa kọmashal maka na inwe overweight ịfụ ara ebido pụtawa ọkwa nsogbu ka ọ bụ anyị ama ife merie another health condition bụ tumor tumor ụfọdụ tumor na-adị involve in the testes na-adị involve in adrenal glands na-adị involve in pituitary glands ha ncha na-adị produce hormone na-adị alter the male female hormones so the tumors now ụfọdụ tumor a na-enwe na the testes ụfọdụ tumor a na-enwe na adrenal glands ụfọdụ tumor a na-enwe na pituitary glands ụfọdụ ndị a na-enwe ha n'isi ụfọdụ ndị enwe ha na-akpa ihe nwoke ji wee bụrụ ihe nwoke ji anyụ mamịrị ụfọdụ oge enwekwere ha na adrenalins ọ bụ na enwesị tumo niile nụnwa ifu na anyị abịakwa bịa chọwakwa ọgwụ anyị aṅụ ka e wee eliminetie those tumors so ọ bụ na abịazie ṅụwazie ya bụ ọgwụ olidikwetu gịnị gine commercial ọ bụ ha ncha bụ nsogbu ya na ayọ bụ ka a ghara ịdanye na nsogbu ga-ebute gynecomastia ihe ọzọ nwekwa ike ịbụ health condition ya lead to gynecomastia bụ hyperthyroidism hyperthyroidism bụ mgbe thyroid gland na-eproduce too much of tyrosine thyroid gland bụ a gland dị n'ahụ mmadụ na-eproduce tyrosine so the gland na-eproduce a hormone a na-akpọ tyrosine. ọ bụ na eche inweta tyrozin ị na-ata ọkpụkpụ nwa na-adị n'azụ na-adị n'azụ na-enye tyrozin natural one mana ọ bụrụ na ijezie ịgbazi nke ọgbụgba oge afọ ka a na-enwezi problem maka na ịgbawa nke ọgbụgba ma fat na ihe niile abanyeghị ahụ nwoke nwezi ike ịkpụghala hyperthyroidism bụ ebe ahụ ka esikwa enweta oge ụfọdụ hyperplastic goita hyperplastic goita bụ ịfụ mmadụ ebe enunwa ebu ibu afta onuya ihe koria ebe enunwa hyperplastic goita ọ bụ na enwe lack of tyrosine in that person oya oya ebute hyperplastic goita o nwere ike emekwa sọjiri oge ụfọdụ ewepụ ya oge ụfọdụ olidie na onye ahụ ya ekwuzi okwu ọfụma ọ bụla ọnwụ nke ọzọ nwere ike ịbụ health condition ya elidikwe gine gynecomastia bụ kidney failure kidney failure anyị maara na ọ bụ na mmadụ enwee kidney failure ebido nyebe onye ahụ treatment concerning dialysis eh, treatment enyebe onye ahụ dialysis treatment ọ na-eli idikwe to gine commercial maka ụfọdụ oge ọgwụ anyị agba onye ahụ ka enwekwa ike wee nwee some of the systems ya arụbakwa ọrụ n'ahụ onye ahụ ịkọntrol e urinalysis na arụ mmadụ ọgwụ ndị ahụ anyị agba elidikwe to gịnị gynecomastia maka na enwego chenjis ndị homon enwere ụfọdụ ọgwụ a na-agba mmadụ due to kidney failure o wee je chejie dị homon dịgasị n'ahụ mmadụ onwewezie problem ndị ọzọ nwere ike ibute gynecomastia as a health condition bụ starvation or malnutrition that is starvation and malnutrition nwekwere ike butekwere anyị gịnị gynecomastia ọ bụrụ na ị na-astafụ onwe gị bụrụ nwoke ị na-astafụ onwe gị oge ị na-asụta afụ onwe gị the level of testosterone in you will reduce and then the level of estrogen in you will rise so when you are starving yourself or when you are having malnutrition when you are having malnutrition that is when you are not feeding on balanced diet ifu na level of testosterone in you will reduce and level of estrogen in you will increase and then when the level of testosterone decreases and level of estrogen increases, there is always a problem. There is always a problem. And this problem will lead to gaining hormonal imbalance. So, this ọ bụrụ na ị na-asọfazi ụmụ ihe niile nụwa the next thing you emezi bụ ọ bụrụ na chọpụta na ị na-asọfa from malnutrition due to starvation o nwere ike bidokwazie gwawakwa gị biko na ị na-ala ihe a ngwa ife a na ị na-ala nke a ife nwere ike agwazie gị efe ndị ya na-erigasị ife ndị ahụ ebutekwa again fast too much fast inwezi overweight again inwe overweight afọkwa olidikwetu gị na gynecomastia so ihe niile ndị nụnwa bụ ihe anyị na-ekwu maka ya ọ bụ na ị chọghị inwe gynecomastia ihe ọzọ anyị eneba anya kịta bụ gịnị prevention of gynecomastia kedu ife anyị prevent kedu ife anyị esi na ya wee pụọ kedu ife anyị agbanahụ ka ọ bụ na anyị achọghị inwe gynecomastia nke mbụ bụ eyuzizi na drugs gbalụ drugs ọsọ ke drugs dị ihe a anabolic steroids amfetamines heroin and then marijuana ihe ndị a bụgasị ihe ya agbala ọsọ ma ọ bụ na ịchọghị inweta gynecomastia ihe ọzọ ị nwekwa ike ịgbara ọsọ ma ọ bụ na ịchọghị inwe gynecomastia bụ ịgbalụ akọhọl ọsọ gbalụ akọhọl ọsọ ọ bụ na ọ dị pọsịbụl ọ na-eche na-aṅụ alcohol ṅụbụ ya in moderation ejezina ịmụ aka na eyi aṅụsị 1 crate na eyi aṅụsị 10 bottles na eyi aṅụsị 11 bottles na eyi aṅụsị 12 bottles enweghị ebe ọ ya eli gị tụ ihe ọ nwere ike ili di gị bụ this gynecomastia gynecomastia abụghị ezigbo ihe n'ahụ mmadụ gbaarụ nsogbu ọsọ dozie ahụike gị kwado ahụike gị ka ị dị ndụ ruo echi daalụnụ onu Thanks for listening to this our class today. Please help me and share this information. Help me and share this post. Help me and share this teaching so that those who are suffering from this or who are having a tendency of suffering from this problem called gynecomastia can come back, can think about the effect tomorrow. Thank you.